ọdachi na-eme si n'ụlọ wuke si ema ka m chi mee si n'elu ugo ka o si elu oyi n'olu ego si elu mwesinudeude o oh, mwesinudeude sokwa anyị na-abịa ebe ewu ji mee mana m chi si jee gasị n'aka Chukwu dị ya unu anụgo ewu ji mee ụmụ obili gbabia oyi akụ nwa bụ ọka nna aza ebugazi na nya na okpu ọzọ ebe anyị ujuku mụ na chimelele ka m na-ebe ewu chime ewu chime ala chime ala chime egwu dike egwu dike egwu dike egwu dike egwu ebube dike egwu ebube dike ebube dike someje ebube dike somana ebube dike someje dị uhu ive na alụ ka eli ive ọgaranya nnenete mmọnwụ ọ bụ ụlọ ka onye ranede na ive ọ na-eme bụkwa na-edeluge mgbịlịgwa orogo na-akụ ebe ị na-anụ ka mụ na-ebe uhu ọgaranya mgbịlịgwa mgbịlịgba odogwu na-akpụ ihe ma mgbe dị ike kwụla anyị ya mụ ebe n'ude ude si na anyị na-abịa oyi si n'ude dị ike na-ede si dị ike na-ede oo nnekwute mmọnwụ na-akpụ ebe nnekwute mmanwụ na-akwa oo ọgaranya nnemete mmọnwụ na egwu ebube dike egwu odogwu nye aka nne nnekwute mmọnwụ na-akpụ oyi mberede nyere dike ọkwa mberede ka nya ji edelute udobala tule n'olu tule n'olue n'oge osi elu ala mee ala chimee ewu ji mee ewu ji mee jiwu n'elu ego n'elu o ewu ji mee osenu delu desokwa anyị na-abịa ebe delu dọbala tule delu dọbala tule n'elu enu otu osi elu ala chimee na bụ na mụ na chimelele ka na ebe n'udelu desi na anyị adị oyi nwoke nwe a sị na nwoke nwe ibi ya ka ngụkwalị kedụzi ka nwoke ga-esi yọ nwoke ibi ya ego dịka ahịhịa ya akịkọ ele mgbe m pụtara abịa mana m elela abịa ma ncha ma ọ bụ nwaanyị ogbuelu ya ewu ma ọ bụ ọtọ ya azụ ibe nna bụ na-ekwu ibe nwoke nyelu nwoke ibi ya bụ nga jidelu m mbọsị oye jide m ihe ọ dị ka enyelụ m aka ma mbọsị oge jide m nwaanyị ọ ga-enyelụ enye gị aka ma ọ chọọla onye dị ya mma gaisi kwadokwa anya igburu azụ gbube na nso inyere ego nyekwe na nso ọrụ obodo nụrụ ego ka o si elu oyi ewuwe dike na ị ga-adị si n'ụlọọgwụ ka e eme ka ọ na chi na-eme anyị abịagokwe ka anyị si abịa ogwu na-agwa ụmụ ikolobịa lekwa ajọ ka ịwaghalị ya ọsọ lekwa ajọ ka ịwaghalị ya ọsọ ife nna bụ ka mụ na-ekwu ebe ọyị melụ mmadụ ajọka n'elu ụwa oo ịbụ ajọhị ọyị gbabalị ya ọsọ n'elu ụwa oo esolu ngwele nwammiri ọkọkwanụ ngwele ọja akọkwa oke ịvụ ajọ ịgbarali ọsọ dị na n'ụka mụ na-ebelu ọrụ obodo n'ụlọonu m ụfọdụ ka egwuregwu basa ajọ ijekere ike ka e na mba bụ so n'ife a na-alụ jezozie n'ụwa bagụgụ isi oje ka ọfa ife a na-alụ ewezielu ya wee anya bụ ife kaisi amamụrụ akọ ebe ndị nwe ọlụ n'ọsọ na-eme ndị nwe ọlụ nọ n'ụsọ onye mgbu na-egosi ilu ma ndị nwe ọlụ na-ezochi ilu mma ma ndị nwe ọlụ na-ezochi ilu mma ife na-alụ ka mgbe ụfọdụ nọ n'ime nga ọbụla ebe ajọ oyi na-emesị mmadụ ebe ma na ọ dịlọ mma inweta ajọ oyi ma mebe ajọ ibe ịhụ ajọ oyi gbabara ya ọsọ ibe na m ka m na-ekwukwu ụfọdụ niile gova ji asụ abịa maka na ajọ oyi na-etu iti ya aba etu enye ọchịla ọsụwa edu anya m n'okwu ekwe ekwe edu anya m ọnọ n'igbo ọnọ n'igbo akụ ọnọ n'igbo ego ụmụ nwanyị wee n'alụ ma mgbe ego gị akụ ụmụ nwanyị amagbalị gị ọsọ ewu ajọghị gbagbalị ọsọ mụ na chimelele ka m na-ebe ewu chime ewu chukwu ewu chime ewu chukwu ala chime ala alachile egwu dike egwu dike egwu dike egwu dike mụ na chimelele ka na-ebe mụ na chimelele ka m na-akwa egwu ebube dike egwu ube dike ebube dike si meje ebube dike bụ oyi sinala gwụ ka esi eme eme ka Emekalụ m mụ bụ Chukwu Ebuka n'ebe anyị lọju na-anụ ka mụ na-ebe owo Olise Emekalụ ụmụaka ụmụ mbọ nwanne m ebuga na-alụ ka mụmbe ọgaranya na m na ọzọ nwanne m Ivanilọchukwu mụ na Chimelele ka ọgụ na-achị agbụgo na gbugo nsi n'olugo ka o si eru oyi n'olu ego osi elu ebube dike nye aka ndị ije nye nwa aka ndị ana onye bụ nne m nne n'ụwa nọ ka mbili enu nwa m egwu na nwa mmadụ nwa mmadụ na-ewu na nwa mmụọ ka ibile enue ka ibile enue nya ka m ebe ndị ude si na anyị adị oyi egwu ebube dike egwu odogwu nya ka m na-eti nnekwute mmanwụ na-akpụ oyi ijele dike m ji eje ijele ike m ji anụ ọla obodo n'ụlọ onu m ịma na nke ikpodo egwu a na ọ bụla mgbe ọnwụ na-abịa ọnwụ bịa ozigbo isochie n'anya ma dị ụmụ ike gị ụnabụ na nya bụ ive dị bagbo gwuregwu elugo n'elugo ka o si eru ike ka anyị ji eje mgbirigbo odogwu na-akụ ebe ọgaranya nnekwute mmọnwụ mụ na chimelele ka anyị ji eje mụ na melele ka nna akwa mụ na chimee mụ na chimee ewu chimee ala chimee ala